hụrụ onwe anyị n'anya ife ọsọrọ ndị ilo mebe anyị jikwa ogu na iji ọfọ ndị anyị ọfọ n'ogu ka anyị ji aga emekwenu mana igbo niile na igbo ofu emekwenu mana igbo niile na igbo ofu anyị fụrụ onwe anyị n'anya ife ọsọrọ ndị ilo mebe anyị jikwa ogu na iji ọfọ ndị anyị ọfọ n'ogu ka like nwamba mba abịago aie n'olu emekwenu m na igbo niile na ịbụ ofu emekwenu m ana igbo niile na ịbụ ofu anyị furu onwe anyị n'anya ife ọtọrọ ndị ilo m ebe anyị jikwa ogu na iji ọfọ ndebe anyị ọfọ n'ogu ka anyị ji aka. tọrọ ndị ilo mepe anyị jikwa ogu na anyị ji ọfọ ndị be anyị ọfọ n'ogu ka anyị ji aka alụbalaeze ama na-eji aka nwamba abịago